Pita nke mbụ isi nke atọ otu ahụ ndị bụ nwunye na-edona onwe unu n'okpuru di nke aka unu ka ọbụna a sị na ụfọdụ ekwenyeghị okwu Chineke ka e wee site n'ibi obi nwunye ha rite ha n'uru n'ebe a na-ekwughị okwu mgbe ha na-ele ibi obi unu dị ọcha ya egwu ndị ịchọ mma ha ka ọ ghara ịbụ ịchọ mma ahụ nke arụ nke bụ ịkpa isi na iyikwasị ihe ọlaedo bụ iyikwasị ọtụtụ uwe kama ka ọ bụrụ mmadụ zoro ezo nke mkpụrụ obi na uwe a na-apụghị imebi nke bụ mmụọ dị nwayọọ dịkwa udo nke dị oke ọnụ ahịa n'anya Chineke n'ihi na otu a ka ndị inyom ahụ ndị dị nsọ ndị na-ele anya Chineke na-achọkwa onwe ha mma n'oge gara aga na-edo onwe ha n'okpuru dịka sara ṅara Ebraham ntị na-akpọ ya onye nwe ya onye mere unu ka unu bụrụ ụmụ ya ma ọ bụrụ na unu eme ezi ihe gharakwa ịtụ egwu site n'ụjọ ọbụla ndị bụ di otu ahụ soonu nwunye unu bikọọ n'ụzọ ihe ọmụma na-ekenye ihe bụ nwaanyị nsọpụrụ dịka onye na-adịghị ikekarị dịka unu na ha bụkwa ndị na-ekekọta amara nke bụ ndụ ka e wee ghara igbochi ekpere unu ma n'ikpeazụ wekọọnụ otu uche unu niile were na obi sorịta onwe unu ka ahụhụ bụrụnụ ndị na-ahụ ụmụnna unu n'anya ndị were obi ọmịiko ndị were uche dị umeala ndị na-adịghị ewere ihe ọjọọ nyeghachi n'ọnọdụ ihe ọjọọ ma ọ bụ nkwutọ n'ọnọdụ nkwutọ ma kama nke ahụ bụrụnụ ndị na-agọzi n'ihi na ihe eji kpọọ unu bụ nke a ka unu wee keta ngọzi n'ihi na onye ahụ nke na-achọ ịhụ ndụ n'anya na ịhụ ezi ụbọchị ya mee ka ire ya ghara ikwu ihe ọjọọ mekwa ka egbugbere ọnụ ya ghara ikwu okwu aghụghọ ya sikwa n'ihe ọjọọ wezụga onwe ya ma ezi ihe ya chọọ udo gbasokwa ya n'ihi na anya abụọ nke onye nwanyị dị dị n'arụ ndị ezi omume ntị ya abụọ dịkwa n'ebe arịrịọ ha dị ma iru nke onye nwanyị dịgidere ndị na-eme ihe ọjọọ onye bụkwa onye ahụ nke ga-emejọ unu ma ọ bụrụ na unu ghọrọ ndị na-anụ ọkụ n'obi n'iso ezi ihe ma ọ bụrụkwa na unu ahụ ahụhụ n'ihi ezi omume ngọzi na-adịrị unu ma unu atụla egwu ahụ ha na-akpata obi alọkwala unu mmiri kama doonu Kraịst anyị nsọ n'ime obi unu dịka onye nwe unu rụkwanụ ndị edoziworo mgbe dum ịgọpụrụ onye ọbụla nke na-ajụ unu ajụjụ banyere olileanya ahụ nke dị n'ime unu maka unu were nwayọọ na egwu gọpụ ebe unu nwere ezi akọ na uche ka e wee mee ka ihere mee ha bụ ndị na-akpali ibi obiọma unu n'ime kraịst n'ime ihe ahụ nke a na-ekwutọ unu n'ime ya n'ihi na ọ ka mma ma ọ bụrụ na ọchịchọ chineke chọrọ ya ka unu hụ ahụhụ n'ihi na unu na-eme ezi ihe kama n'ihi na unu na-eme ihe ọjọọ n'ihi na kraịst hụkwara ahụhụ banyere mmehie naanị otu mgbe onye ezi omume n'ihi ndị ajọ omume ka o wee kuru anyị bịakute chineke n'ihi na emere ka ọ nwụọ anwụ na-anụ arụ ya ma emere ka ọ dị ndụ na mmụọ ya nke ọ bụkwa n'ime ya ka ọ gara wee kwusara ndị mmụọ nọ n'ụlọ mkpọrọ okwu ndị na-ekweghị n'oge gara aga mgbe ogologo ntachi obi Chineke na-echesi ike n'ụbọchị Noa mgbe a na-edozi ụgbọ nke e were mmiri zọpụta mmadụ ole na ole ya bụ mmadụ asatọ n'ime ya bụ mmiri nke nzọpụtakwa unu ugbu a n'ụzọ yiri ihe atụ a ya bụ baptizim ọ bụghị ịtụpụ inyi nke arụ kama ọ bụ ajụjụ nke ezi akọ na uche n'ebe Chineke nọ site na mbilite n'ọnwụ nke Jizọs Kraịst onye nọ n'aka nri nke Chineke ebe ọ gara baa n'eluigwe edowekwa ndị mmụọ ozi na ndị na-achị isi na ndị dị ike n'okpuru ya